ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị ya n'ụlọ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwaanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obi chukwu tony ebere chukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị life wọld redio ministry akara ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime obodo nke naijiria n'ime olugweru nke dị n'ime obodo na steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka chineke gozie ọnọdụ anyị n'ụbọchị nke taa ka o wetara anyị na nghọta pụrụ iche n'aha aha jizọs kraịst bụ onye nwe anyị emem anyị ga-aga n'ihu ego akwụkwọ nsọ site na akwụkwọ ozi nke apọstọl pọl degara ndị galeshia ndị galeshia isi nke isii amaokwu nke asaa ndị nke asaa unu ekwela ka eduhie unu chineke abụghị onye a na-eleli n'ihi na mkpụrụ ọbụla mmadụ na-agha nke ahụ ka ọ ga-ewetakwa n'ubi ka chineke gọzie okwu nke anyị anyị ghọta pụrụ iche n'ahụ jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ kụọ mkpụrụ ọma kụọ na-abụ isi okwu anyị na ụbọchị nke taa a na-agha ihe ee ubi n'ebe dị iche iche anyị matakwa n'ụwa bụ mkpụrụ onye kwuru ka ọ ga-aghọrọ ikuba ume kuru ikuku n'ume ikuku ahụ ka ị ga-ekupụtakwa na ikupụta ume onye riri ndị sie n'ọnụ tinye ndị na-ejekwana mkposi ọ ndị gberisi egberisi na nke pụtara na anụ arụ ka onye ahụ ga-ekposi ihe ọbụla dị n'ụwa na-egosi anyị na ụwa bụ ebe mmadụ nwere ohere iji wee mee ihe dị mma na ihe dị ọjọọ n'akwụkwọ ndị ndị n'ọpụpụ chineke gwara ụmụ israel ọ ha na n'ụbọchị taa na ya etinyeworo ha ndụ na ọnwụ ngọzi na nkọcha ma ọ ha were ndụ na ngọzi ka ha wee dị ndụ ma ha ma ụmụ ụmụ ha udo anya anya na ihe ọbụla mmadụ chọrọ ime n'ụwa bụkwa osi ka o si wee masị onye ahụ n'ihi na chineke ji enye nye ndụmọdụ site n'okwu ya site n'akwụkwọ nsọ site na ndị amụma ya sitekwanye na eh, ndị nke na ya ozi ma gụnwa bụ onye a na-agwa okwu ihe ọbụla ikwenyere kwenyere n'onwe gị etu aha ka ndụ gị esiri adị etu aha kwana ka o esi dịrị gị na mmezu mgbe ndị ụmụ Izrel na-atamụ ọbụla dị n'ọzara mgbe a gwara ha na ala nke a na-eweje ha bụ ala nke jupụtara na ara ehi na mmanụ aṅụ ha ụfọdụ ha wee kwuo si na ha apụghị ịba n'ala ahụ na ha dị ka mm, ndị akpọ n'anya ndị nwe ala na ndị ka ike chineke wee si na-etu ha si wee kwu ka o yi si wee dịrị ha o anya na akwụkwọ nsọ mere ka anyị mata na ọbụna dị n'ilu ọ sị na ọnwụ ndụ na ọnwụ dị n'ire mana mkpụrụ onye ọbụla kwuru tu onye onye ọbụla si wupụta etetu aka esi ya dịrị o wee doo anya na iwere ire gị wee kụọ mkpụrụ ọma mkpụrụ ọma aha ka ị ya aghọrọ iweekwa n'ire gị wee kụọ mkpụrụ ọjọọ manụ mkpụrụ ọjọọ aha ka onye aha ga-aghọrọ david wee kwuo okwu wee sị na ya agaghị anwụ mana ya ga-adị ndụ wee na-ekwupụta na jehova dị mma ile anya ịfụ na ịkụ mkpụrụ doro anya na ịgha mkpụrụ ọka ịfụ na ihe a na-eweta n'ebe akụrụ ihe na ebe aghara mkpụrụ na-akarịsị nke ahụ a kụrụ ị gaa naanị otu mkpụrụ ọka ọ bụ na ụdị apụta were tuwo ụdịdị apụta oke ọka na oke ọka bụ ihe apụtasị n'osisi ọka ahụ efu na ọkarịgo ole kụrụ ọ bụ nnọọ ihe dịka oroma maọbụ mangoro ka onye agha tụrụ otu mkpụrụ n'ala opuo opuo bụrụzie nnukwute osisi efu na ihe ya esi na wee pụta na-akarịsị banye nwa ụba karịsịa nke onye ahụ kụrụ n'ala o anya anya na mkpụrụ onye ọbụla kụrụ n'ụwa ịkụrụ mkpụrụ ọma ịkụrụ mkpụrụ ọjọọ mgbe ị ga-erite uru ya mgbe ọ ga abanye ụba ọ ga-abanyewe karịa ka ị tụbara anya nke a wee na-apụta na gịnị wee na-apụta na anyị bụ mmadụ na mmụọ nsọ na-agbara anyị ama n'ụbọchị nke taa ka anyị kụọ ezi mkpụrụ anyị kụọ ezi mkpụrụ n'ebe chineke dịrị anyị ozi iji ozi banyere nzọpụta na ịgbapụta ndị mmadụ n'uru na ịgbapụta ndị mmadụ na ọsọ nke eluigwe a inwe ike na-eme na n'ụlọ ụka ga-ejughị eju ma na ebe na-eje ozi na onwe ha maghanị anaghị akụrụ gị aka anaghị enye gị onyinye anaghị enye gị nke ọzọ anaghị ebuli gị elu hapụ ihe ndị mee ezi ihe kụọ ezi mkpụrụ ọma chineke si na ya bụ onye na-ahụ na nzuzo ga-akwụ gị ụgwọ ọlụ na ebe anya ụwa niile ga-afụ kụọ ezi mkpụrụ ọma maka ịgbasa ozi nke kraịst kụọ mkpụrụ ọma n'ịfụnanya n'ebe mmadụ ibe gị nọ ebe chineke nọ kụọ ezi mkpụrụ ọma na ịfụ na mmadụ na mmadụ ibe ha nọ n'udo n'ihi na ndị nke na-enye udo akwụkwọ nsọ mere ka ndị a ka a na-akpọ ụmụ nke chineke kụọ ezi mkpụrụ site n'ezinụlọ gị gị na nwunye gị gị na di gị gị na ụmụ gị gị na agbata obi gị gị na ndị obodo gị gị na ebe ọbụla nke ịfọtara onwe gị kụọ ezi mkpụrụ o nwee ndị nọzi n'ụwa taa na-eri ngwụla na-atam na-akwu ngamara matakwaranị maka gịnị mkpụrụ ọjọọ nke ha kụrụ mgbe gara aga n'ihi na mkpụrụ ọjọọ ọbụla mmadụ kụrụ mkpụrụ ọma ọbụla mmadụ kụrụ ga-emecha wee pụtara ya n'iru okpukpe okpukpu okpukpu iri karịsịa ndị nke kụrụ mkpụrụ ọma n'ụwa taa ha na-erikwuzi ụmụ ọbụla dị n'ofe kụziri ụmụ ụmụ ha gịnị ka mmụọ nsọ na-eme ka anyị mata n'ụbọchị nke taa ka anyị kụọ mkpụrụ ọma n'ịgbasa ozi ọma nke chineke ka anyị kụọ mkpụrụ ọma ka mee ka mmadụ na mmadụ ibe ha nọdụ n'udo ka anyị kụọ mkpụrụ ọma mee ka mmadụ na chineke nọdụ n'udo mgbe ị na-akụta mkpụrụ obi nye chineke mkpụrụ obi na-ala n'iyi mkpụrụ obi na-achọ ịla n'iyi mkpụrụ obi nke ekwensu na-eme ka ọma n'ọnya maka ọla n'iyi mgbe ị na-akụta mkpụrụ obi a nye chineke mata amata na mkpụrụ obi a nwere ike ịkụta onye karịsịrị ndị ọzọ ma ọ bụ karịsịrị onye kụtara igwe mmadụ o nwere otu nwoke na-agbasa ozi ọma onye ọ kụtara ka onye ọ mkpụrụ obi ya wee chineke onye ahụ mechazi wee bụrụ nnukwute onye na-agbasa ozi ọma n'ụwa niile nke a maara amaara wee bụrụzie onye ndị ọtụtụ igbe mmadụ na-eso n'ụzọ ya nke a pụtara na gịnị lekwe n'ebe o si wee bido ofu onye kụtara ofu onye onye nke ọzọ wee kụtazie onye nke kụtara ọtụtụ igbe mmadụ n'ihi na ile anya ọbụla dị n'akwụkwọ nsọ andrew n'akwụkwọ jọn ka jizọs kpọtara na mbụ andrew wee laghachi wee kpọta pita dezie ka pita si wee bụzie onye isi na onye kwereni na onye jizi amaatụ ọbụna dịkarịzie andrew ọbụna anyị sị na andrew erighị n'ihe mana lezie anya ọ na andrew agbaghị mbọ kpọta nwanne ya nwoke bụ pita wee jiri na-anụba ka pita n'ụbọchị nkịta etu a ka ọ dịrị azọpụta gị zọpụta onye ọzọ gị onye na-ege ntị kemgbe ị matara jizọs kraịst kemgbe a mụrụ gị ọzọ ịkụtago mkpụrụ obi ọzọ nye chineke ị dọtago onye ọzọ na-adanye n'ọkụ n'ihi na onye nje ọbụla na onye nke na-amata chineke na-adanye n'ọkụ mmụọ ọ na-adanye na mmiri nke eripịghị anya ị dọpụtago mmadụ na mmiri mmiri ndịbịa nke ụwa ị dọpụtago mmadụ na ọkụ nke ụwa n'ọkụ nke ala mmụọ ka ị na-eme nke a ọ bụ na imebeghị nke a ọ bụ na ị ka na-atụ elu ka ị ka na-akpado bido n'ụbọchị nke taa kụọ mkpụrụ ọma dọpụta ọtụtụ ndị na-ala n'iyi dọpụta ọtụtụ ndị na-amataghị kraịst dọpụta ọtụtụ ndị nke nọ n'ụzọ obosara nke ịba na ala ọkụ mmụọ na ekwensu n'ụzọ ya niile ndị nje gwọtere na ndị ekwentị jizi mere ihe egwu ajụ na ihe mbibi mee kụọ mkpụrụ ọma n'isi ha ka ha bụ ndị nke isi na uru na mmehie wepụta ka ị na-eme nke a chineke ga-agọzi ọbụ aka gị ọ ga-agọzi ọbụ ahịa gị ọ ga-agọzi ozi gị ọ ga-agọzikwanye ndị ozi gị niile n'aha jizọs kraịst bụ onye nwe anyị gị onye gere nke a ọbụna ekwebeghị mkpụrụ ọma site na ịkụrụ mkpụrụ obi gị nye jizọs ohere a dịrị gị na mkpụrụ ọma nke ihe akụrụ chineke bụ inye obi gị mgbe ị mere nke a ị ga-eketa oke n'ala eze eluigwe welata isi n'ebe ọ bụla n'oge dịgwa ka anyị chineke onye pụrụ ime ihe niile chineke nke bụ chukwu n'ezie lee ndị oru gị ndị a ndị nke natara ozi gị n'oge dị ugbu a onye nwe mere ha ebere mee ka ha kụma mkpụrụ ọma ndị nke nabatara gị dị ka onye nwe ha na onye nzọpụta ha kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke ketara oke n'ala eze eluigwe ka mgbe n'ikpeazụ ka afa ha afa gị bụ ihe buru elu ya agozi agọzi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem gị onye ge ndị mata na olu a na-abịa site n'ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry unu chọọ akụkọ ma ọ bụkwa na unu nwere akụkọ mgbaama ma ajụjụ unu ga-enweta n'igwe okwu 081 329 00 111 maọbụkwa na 08056719493 ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem amen